et parle-moi. Analyse. Camille. Igbo man here, Igbo man there. Money matter never seen an Igbo man fear. Igbo man check, make your life change. Adire ekwu okwu ego Igbo man there, Igbo man here, Igbo man there. Money matter never seen an Igbo man fear. Igbo man check. make your life change adịrị ekwu okwu ego igbo man say igbo kwen igbo kwen ụwa furu kweta na ya na-ekwe igbo kwen igbo kwen igbo kwen ụwa furu kweta na ya na Kwe. government or not we go win on god they can't be like us ọkwachukwu abịa ma bụ the pilot now see di money wey dey pile up before we see yash we go see funds makachukwu mbiabagodu ọzọ i go still come with an igbo man god igbo man here igbo man there money matter never seen an igbo man fear igbo man check make your life change adire ekwu okwu ego igbo man sell igbo man here igbo man there money matter never seen an igbo man fear igbo man check make your life change adire ekwu okwu ego igbo man sell igbo kwen igbo kwen okwe ụwa furu na ya dị ekwe ha ada atụ ụjọ anywhere we dey anyị na-agba mbọ and we dey show love but thou shall not play with thy phone obere maka bees payawa manicha ihu anyị adaba men ji ego obi men bụ agaba etinye arụ na pati ọma saka igbo man here igbo man there money mata never seen an igbo man fear igbo man check make your life change adịrị ekwu okwu ego igbo man say igbo man here igbo man there money mata never seen an igbo man fear igbo man check make your life change adịrị ekwu okwu ego igbo man say igbo kwen igbo kwen